nna gị na-enweghị ọkwa n'ihe gbasara gị na papa m ka m chọrọ ka kwuo ya wụrụ nọ maka mụ na papa unu ka ị chọrọ ikwu onye nwa bụ nna gị ka ị ya agwaba maka na onye nwa wee na-ebute nsogbu niile n'ime ụna. mama ndị Igbo kwukwa n'ụkwa ha sị na onye ekweghị esu nna m bụrụ nsogbu be mgbe ụfọdụ gị akwara nne ya eh? ọ dịghị mma mgbe ọbụla na-anụ ụlọ unu ya na-akwụ ebe niile ka gasị na a na-alụ agha ebe a nne m ọ dịghị ọnụ mma biko nọ. nne ị na-emezi ihe a ya adịghị ka ya asịzi n'ọmụ nwa ka o sizi n'aka eh? ọkwanụ papa unu na-ebute ihe a nke ka isi atazi m ụta nne m ata ga ahụ gị ụta mana ihe m rịọga gị wu arị na mma mmadụ na-abụ ọkwa na ofu onye na-ejido ya nna m tirile bie taa gị chaara ya mgbe ị merie tanta mee ya echi oge ahụ na-agbọrọzi na-abịa biko ma meji nchekwuru unu ka anyị nweta unu n'udo n'ime na biko nne m ihe m ga-agbalị o bido nnọọ ji nwayọọ nyere ya efe hmm? otu ọnwụ na nkịta mụ na gị nwere ohere ịkpa nkata echekwara m na ọ wụ ohere m ga-eji wee gwa gị ihe a na m chọrọ ịgwa gị kemgbe ọ dịkwa na mma ịma na nna gị bụ onye oke amamihe onye bụ ihe m na-agwa gị and ndị onye ịchọghị ịṅa ntị mami izoko dada amaka ịjụọ ya ịgwaghala ya ya ji ajụjụ saa gị ajụjụ mgbe ọbụla ị chọrọ ịga ifo nna gị eh? kwado onwe gị akwado ọfụma tupu gị gaba ka ị ghara ọnụ nụrụ ihe m na-ekwu mana kedu ihe ị kwadoro ịchọrọ ịgwa ya ka ihe ị chere n'obi gị bụ ihe ị ga-agwa ya ma ọ bụrụ na iruo ah. onye m m gị kwuo ka <laughs> ajụjụ wee saa m nke m jụrụ ya ajụ amazịkwa m ka m ga-ekwu amakwa m ka m ga-ekwu ugbu a na ntị nke ọma ka m agwa gị ihe a m gwara gị ọ ya wee ga-eme iruo ịga ebe ahụ ee imepe ọnụ gị gwa ya ihe chọrọ ịfụgasịrị nna gị nwegasịrị ihe dị iche iche investment nna gị nwere hiri nne ịga ebe ahụ gị chọọ aka pịa anya pịa mara nke ị chọrọ gwa ya ọ ga-enye gị ya ihe m chọdowere bụ ọganihu gị na nwanne gị nwoke hmm? mepee anya dị ọfụma gị na nwanne gị nwoke chọta ihe ebe dị mma tinye aka ị na n'ihe na-ekwu eh, dịka ebe a papa na nwanne nwoke na ka ihe hụrụ maka ya ebe ha dị mma ebe aha dị mma eh, ihe gbasara gị na-enye mụ na nna unu nsogbu ọ na-enye anyị nsogbu nke ukwuu nne m nwe ka m si mejọ gị nke m mere mba onwe ya ụnụ imejọrọ anyị enweghị ihe ọjọọ ime kama na ihe mere wụ na nne kemgbe m ji mụọ gị kemgbe iji too mara ihe wụrụ abụọ bụ ewu kemgbe m ji wụrụ nne gị ana m ele ụmụ nwanyị nwaanyị ibe gị anụ nwere ka nwaanyị ga-etoro ịfụba a na-akpa ha ụmụ agwa dị iche iche na-afụta ya ya na ndị ụmụ okorobịa ndị a ma ọ na ụtụ na nwatakịrị nwekwara na onye ya na ya na-adị m nne nna kemgbe m ji mata kemgbe nji bụrụ nne gị ijibe m ntị m anụmanụ na ị nwere enyi nwoke ma fụkwa nke ị na-akpọta nwoke bụla ebe a sị m na-ekwe mma na onye anụnwa bụ onye chọrọ ịlụ enwe ihe na-ata m ọ na-ata m mmiri na ọ dịghịkwanụ nna gị mma ihe a na-enye anyị nsogbu sị ka njọ gị sị ọ gịnị na-eme gị hmm, mana imego obi amapụ m echekwa mmemme jọgụ gị na nna m amahụ ụkwụ nwoke ka iji na-ete na-ekwu ya dịka gasị na o nwere mma ọzọ nọ na ya hmm. ee mama ihe ụwa bụkwa na oge ya ruo ya emebe oge ya ruo hmm. nne na ọkwa oge ya kịta ihe a gbasara alụmdi iwu oge kịta nne na itorugo n'ihe eji nwaanyị eme ịmakwa tupu ruo otu iru aka amụọ na gị ịmakwana nwaanyị nụọ dị n'oge ihe bido n'oge mụọ nwa tupu ukwu ya asawa na o nwere ka nwaanyị ga-eru otu ụmụ nwoke ha echere echiche nke abụọ banyere nwaanyị ahụ na irugo ihe eji nwaanyị ma ihe a bụ n'oge ya agazila na-agba afọ nwoke agba ahọ nwoke na-agba ahọ nwoke na-agba onwekwena nwoke niile abụghị otu onwekwena onye onye onye wụ na agwa ya kacha nke ibe ya nwa biko nyere nwoke ohere ka ha bata na ndụ gị oge adịrọzi ebe ndị ọzọ dịkwa ndị that is what of millions of naira ti adị ka ngwa ofu ihe ọnwụ na isi ụzọ ụzọ esi aga ebe ikeji ahụ ịnabata inekwu o nwere ezigbo ụlọ nna gị nwere ebe a bụ nnukwu ego itinye anya n'ime ya jide ebe ahụ nwanne gị nwoke anọrọ na nke ọfịs aledanya ihe ga-abịara anyị achọghị m ka ihe ndị a teki anyị ọ na-awe ịnụrụ ihe m na-agwa gị ọkwa gị bụ isi nwa nke nwaanyị onye gị nwoke na-agba mbọ ma chọrọ nke ịgbasie mbọ ike aka na-ata ụfụ gbara gba aka na nkịtị ịnụrụ ihe m ọ bụghị ịnọ ebe a anyịgharị ihu anya mesie ike n'ihe m gwara gị ekwuchakwana m ka ọ ha m n'ọnụ ee ịnụrụ ịnụrụ ọfụma mba n'ụlọ ka nchekwa ya ọfụma ka m ike gafọ onweghị nweghị ihe ị na-eche nke ahụ gwara gị bụ ihe ị ga-eme iruo jikọta onwe gị ọnụ jikọ onwe gị ejikọ were bịa kwuo ka ịma ihe ikwuru <laughs> nna gị nna gị ya bụ na m ga-emeri ha za tupu m gafụ nna m <laughs> ịmaghị onye nna gị bụ ọ dị nke ọ bụ dị nke ọ bụ ama m ya onye aghụghọ oke sensị ọ dị m ama m ya ama m ka esi eso ọ kachakwa mgbe ọ balansị ya chi ọcha arụrụ na ya ahụ ọmụ ọ n'ụta gị mara na ọ nwere ihe bara ya na abụrụ ya ihe ọ na-eme nụrụ ihe kwuru ọ bụrụ na Mike bụ omekanne mụnwa ga-abụ omekanne ya oge ya uche Chineke kama na ihe nna ihe mere o ji dịka gasị na nna agba ọsọ ma ọ na nna ahụ mama achọghị m ịzụ ọhịa okwu na ihe gbasara alụmdi na nwunye ee achọghị m onye m ga-alụta echi mụ na ya abụrụ ụta gbuo m oyi gbuo m nne m ee biko n'elu ụdịrị ka enweghị nwoke ị ga-alụta gị na ya bụrụ diri chukwu agaghị ekwe enweghị nwoke ị ga-alụta ịmakwana ịhụ nwatakịrị nwere agwa ọma ndị mmadụ na-ekwu akọkwa n'akụkọ gị ọ dị mma ka ị na amụ nwa m ịdị mma ịchapụrụ achapụ ị mara mma enweghị nwoke ga-akpọrọ gị na-aga eleji gị anya ị na-anụ ihe a mụ na nna gị na-eme nwekwanụ nke na-agafe ya obi nna gị ejikwanụ m egwu egwu ama m ihe ọ na-agwa ma anyị baa n'ime ụlọ kama na otu a na-eti mkpọtụ ụmụ nwoke okwe na anyị ya achọrọ m ka ị kpọtara m okorobịa ịkpọta okorobịa okorobịa bata nga anyị hụ ya sị na onye a bịara ịlụ gị nwakwụ obi aṅụrị ya akpa nne nna gị obi adịghị ya mma biko nne m anụghị m iwu ama agba mbọ chukwu ga-enyekwa m aka nweta onye dị mma kpọrutere n'ụlọ ka m nwee ike ṅụrụgodi mmiri tọgburu na iko n'ime ụlọ okorobịa ọbụla anya m ji anya m ya <laughs> eziokwu m mama biko afọ maka na agụrụ na agụrụ ụmụ nwoke ha nwaanyị dị mma ha hụ ya ha enefu anya ọ ga-aka ha ga nkokwe o nne m anụla m ihe kwuru biko ka ndị chọọ ya geri na agụụ na agụụ elekere ihe ị chọrọ isi taa nne m ọbụla m hụrụ ka nkwado ka anyị rie hm, uru amana m ka isi eme ka m zatọpụ ihe m na-aza onne biko echefukwana dịka anyị siri ekwuo onne You had a chance to make our story. Did you write your own chapter? Fill my pages with your own words. Oh, oh, oh. what the world we live in, cold and lonely. Obi Abalamo. Young man, Caribbean. Ah. uh Mommy, what do you mean? I said, give baby snap. akpọ hmm? ya mere na ị nwee ike ikike ọrụ gị ma ọ bụrụ na a na-akpọ gị kịta bụ ihe na-achọ ilele adị gị nwenwekwana ike ịkpọ ka igwe anyị ebe ị nọ ihe ime abalị ama m na ọ bụghị gị na nwaanyị nọ ya mere iji ji abata hmm? mana anaghị elesi ụlọ bụ nwoke o nwere ike ọ bụrụ nwaanyị ka ijere be ya gara mere ịkpọ nne gị ọ bụrụ nwaanyị kpọnata ọnụ anọrọ m na ndị nye fezi eh, mama ịma na-afụka gị n'anya ana m achọ ka ihe ọ bụla bụ na ihe ga-enye ndụ m nsogbu ebe ị nọ eh? ị i do not know if you already cared, but I'm strapped to my chair, and you were charming until you saw your chance to kill and all I have was ever yours. Welcome, sir. All right. Sir. Let's go. Yes, Tony, Tony. Sir? Thank you, Mero. I know. <laughs> How is your family? Why again? And they be one. I'm a mitoba. I'm a mitoba. I'm a mitoba. obodo na ịma ihe ọ nwere ụdị ihe si dị kịta ọnwụ na mmadụ ga-amụgide amụgide amụju ụlọ you understand ihe amụ ndị ka ị ga-azụ fuli ah, that's wonderful ah ị na is not your portion the hand go boot Yes. <laughs> that is wonderful yes, uh, that's great to hear that's good to hear uh, hello oh yeah oh okay okay okay keep on kicking Onye? Amasimo. I just put number now. Hello? Onye dị here? Isi gịnị? Na nwa nwa tinye aka n'akwụkwọ ndị nke Abuja ha na ọ na Hello, me. Me nwa, egwu echenji gokwa. Nne m, ka gịnịzi? Hia, ịgwa gị eziokwu, nne na nna m enyego mandeti ịkpọta alụ ha di gị alụ. Kwụ eziokwu, nke otu asị. Nne m, ihe awa oge ruru gị ugbu a, ebe ọ bụ na nwoke ma ọ n'ụzọ. bụ ebe a na-akụ aka ma ọ n'ụlọ ụka chụgharịwakwa ha ọwụ ka isi ekwukwa n'ịta keka eh? isi ekwu taa ka ga-asị na mma ụma na-eme ihe ndị ihe a bụkwa na achọrọ m ịgbado anya m ọfụma wee dịrị sho na anụghọ m ụdị adụrụ ndị di na nwunye nne m nụrụ n'egide ihe ha na-epete m. biko ka m nụrụ gị ntị ha ọ na ha biro akwa akabi n'ụlọ ha na-abụkabi ọ eziokwu ọ eziokwu na ha na-abụ kabi mana mimi ịmakwa na ihe a girigiri a na-egiri ubi ka eji edi ya mmadụ dịketa obi agbakee ya nụ mmadụ anwụfuonụ biko chere ọkara gị mma na ibidoro ugbu a gawa ebe niile ma ụlọ ụka ịnakwa achọta chọta nke ji mbado ego ịma na mimi hụrụ ego n'anya chọtakwa nke ji ego ehe ịgwa gị eziokwu mana ọ bụghịkwa ihe niile na-amụkesị amụkesị bụ ọlaedo nne hapụ nke ahụ hapụ nke gold ka anyị riwe nke glita hapụ okwu nke ahụ gbasara gị ee kedụkwa maka chi chifu dị mma o chifu dị mma ọ ga-abịa dị taa ahụbekwa n'ome hmm. hmm. madam obi kakwara gị gị nwewe ajaghịrị igwe obi gị siri ike karịa okwute biko hapụ okwu a ka m riwe ya nọ ka m riwe ya ee wee gwa nwanne ka ọ dịbazie n'elu ngwanụ ka ọ dị ọ adị m mma o abịakwa m sị ka m gote obere ihe ebe a it's okay ngwanụ Vai. hey, me. Ndị mmadụ dị n'ụwa bikozie eh? hmm. What? Tony, onye kpụrụ ihe a? Amazi m, ọ dịkwa mma? Gba tụgharịa tụgharịa ka alaba. tụgharịa na filin steshọn ha ka mma toni maka na ekwentị ha kpọrọ gị kịta na ndị mmadụ na-abara mbọ ọnwụ na awụ na nwa ahụ jee na jee tinye aka n'ime kọntraktị ndị Abuja na ha ya egbu m God forbid God forbid it's not your portion ka ihe mekwere ndị mmadụ ndị ụwa ma iji ụwa it's not your portion eh. ị ka ha si nweta nọmba gị amaghịzi m what, what did I do? Give him mere. Hey. Hmm. This is serious. Can rock it, I can yabo barrister. Let me call barrister and tell him everything. All right, sir. That's a good idea. emechaa mezikwa gị ihe mara nna maka gị ihe mụra ihe kpatara ya ọ nwụrụ nwa bụsa ahụ mberede gị ka isi wee na-esusu m ọnụ gị mere eziokwu abịala nne abịala ka eziokwu a ga na-alụkọ ahụ asị m ka ihe ibiri tupu ị bịa ebe a ọnya ka m na-agwa gị agụ a na-agụ m otu asụ eribeghị m nri ruo nke ọnụ gị na-acha red ka onye susuru m tupu ị bịa <laughs> ọ bara jụrụ m ahụ nne <laughs> ọ bara jụrụ m ahụ biko nkisie gị mm. eziokwu mm. nkisie gị ọzọ mm. ọ ga-ahọdụ m ọkachasị mma ụgbọ hapụ ya ọtọ hapụ ya ọtọ Bilgili. ¿Qué con? Tamam. Elena ni munda ndeke mu. Epoha. No mi chega kesi ni ma pe maska. Ina do chewa. Mhm. Ima prof mu. Echem echem ya apụ apụ because um ima ina ja apụ apụ mu ụbọchị Monday. Sechem ya e, e, e, bụ na ịkwụrụ apụ. Ị kpọhụ m na fon mara Ini hanya mengenai kamu. Kamu masih ramai nih, nih aku sendiri, nih bobola. Oh, nah, sopir mama, aku pelan gitu. Bisa lah, aku dia. Ah, dia. Aku mungkin nara. Um, I see you new. Gini nih. Mana ini Ese gani? Elinya m. Ebe ọbụla gị nwasị, ọkwa gị siri ya? Ebe ọbụla gị nwasịrị ya, ama m na nne gị akpọgbuola onwe ya. <laughs> Ka m si na-esiri gị nọ. Ama gị ma ọfụma nne. Mm. Eh, ama m ihe ị na-esi. Chere ka m gbachara ya gị ha. Ị na-emepezi? <laughs> Amakwa mbe nna gị biko. Before boy, wara kuritiwa bisi. Ndo. Ndiba mchukua yoge. Eba ino. Acho mkaisi. Kaisi cam buka mboje gina. Eba eu bu soso mwana gina. Makana mwenye mcho yogwa gina. Eee. Ezi mcho. Ya ade ah Ade kwa mwa. Ade mwa. Ali hobo. Bekai. Bekai. Ike kai. Kana. Ike tisi madem. Nyemo kwa mwome mwenye kwa kwa mwa. Ni hentu. Nyemo ya kwa mwa. mm. yako kwa Mungu inyakisoso eh kana akakisazo e. ngawe kisi kwa mfepo kisi barasa barasa Vai, saw your chance to kill And all I had was ever yours